Ndị anyị ndewonu um, ka m bụrụ ụzọ yọọ eh, mgbaghara na eh, anyị ebidochaghị n'oge ọ ihe eh, ndị bekee na-akpọ technical difficulty ụmụnne anyị na-ege ntị anyị ekelela ụlọ anyị agbakọkwala ọzọ n'izu a ga akpakpa nkata n'ikoro maka ihe gbasara mma ndị Igbo mụ onwe m aha m bụ Ejikeme Ọbasi ndị mụ na ha nọkwa n'ebe a bụ ụkọchukwu um, Austin ọkaigbo na maazị Anayo Odeluga um, taa anyị si ka anyị tụnye ọnụ n'otu ihe um, otu nwa amadi onye Igbo depụtara na soshal midia na-agbasa ụwa niile ya wụrụ okwu o kwuru wee na-ata ndị Igbo ụta otu anyị si were e, ọkụ agụnyere anyị n'aka si anyị were bara onwe anyị uru ahapụ ya ndị ọzọ ewere ihe na-eri urie mụọ anyị nwa ka e nyere ka ebu e ụzọ nye ya n'aka bụrụ ihe ihe ọma ya bụrụ Nollywood n'ihi na anyị niile ma na mgbe e, agha bechara na e, Naijiria niile e, ihe onyonyo a na-emepụta e, a na-ahụ oge ahụ nke na-eme na TV ihe dịka Masquerade de Zebrudaya ihe dịka Cockerel at ma ndị ndị a mụrụ n'oge ahụ a na ha ga-echeta ma emechara ndị Igbo ebido mewe sinima nke a na-elele elele a na-elele na DVD na Karibia ịga ị ga-ahụ ee eh, movies ndị ee eh, Naijiria pụta ya wụrụkwana movies ndị Igbo jụọ ịga mmeghe ọnụ si mmadụ e, ayala aha gị ga-esi nneka ee agwa gị onye ewu na e, naijiria movie mana ọ dịzị ka ile anya ugbu a ndị agbata obi anyị anyị bụ ụzọ bido egwu a ebidola gbawa ya gbakarịwa anyị onye na-ede akwụkwọ a na-atụle na-asị ọkwanụ nnukwu ọpọchuniti ndị Igbo nwere iji wee gosi onwe ha kọọ akụkọ ha ka anyị hapụrụ a na-amịfere ọ ya ka si ka anyị e kpadala nkata ahụ taa ọwa eziokwu ihe e, e, nwa amadi a na-ekwu ọwa eziokwu ọ wụrụkwanye eziokwu elee ihe a ga-eme ka m wefee ya n'aka ụkọchukwu ọchụko ka o duo anyị na nkata akpa ya nnọọ ka anyị mara ma enwere ihe anyị ga-atụle tụlepụta ihe Ndị ndewo maazị ejike ka ndị na-ege anyị ntị ụnụ asala chi n'eziokwu eziokwu maazị ejike arụtụla ya aka ebe ọ na-afụ Um, ihe gbasara Nollywood mana tupu m aga n'ihu ime ka anyị nwee ike lebawa ya anya n'ụzọ dị iche iche ọ dị mkpa ka m chetara ndị na-ege anyị ntị na ka ọ dị ugbu a na Naịjirịa enweghị na ihe a na-akpọ Kannywood Kannywood abụrụ nke um, ebe a na-emepụta ihe onyonyo ndị nke ehiwere na Kano mere eji akpọ ya Kannywood Eh, ya wụkwa ihe m dere n'oge gara aga edere m banyere ya na atịkụlụ ihe a na-akpọ atịkụlụ m dere ihe gbasara m na-akpọ Arts and National Development The Nigerian Experience in Perspective akọwara m ka ihe nkebọsị nọ na Naijiria ma ọ bụrụ na ebe nwee ebe nwere nkebọsị n'ihe gbasara omenala ebe ọ bụ na ihe gbasara nka kwesịrị iwetara iwe ihe eji ehiwe ịdị n'otu na mwepụta omenala nke onye bụla nke na-ejikọ mmadụ niile ọnụ mana abịa kewasịwa ya ihe na ndị ugwu ewerela ọnọdụ ha iji kọwama omenala na ọdịnala nke ha gbagharazie ndị nọ na ndịda mana ka ọ dị ugbu a ndị ụmụnne anyị ndị nọ na ọdịda anyanwụ na-emekwa otu ihe ahụ n'ihi na ha na-ewepụta ndị nke a na-asụ n'asụsụ n'olu Yoruba mana ọ dịzi na kemgbe emechara mechara living in bondage wụ ihe ihe ihe bupụtara ihe gbasara Nollywood anyị echefuola nke gbasara anyị mana nke mbụ ihe m chọrọ ka anyị lebadigo anya wụ olee ihe wụ Nollywood olee ebe ndị Igbo nọ na Nollywood Maazị Ejike rụtụrụ aka na ọwa anyị ka agụnyere ọkụ a n'aka n'eziokwu eziokwu nke ahụwụ eziokwu na-anaghị agbagha agbagha mana ka ọ dị ugbu a anyị ka nọ n'isi ya ọwụwa ụlọ maazị ọdịka ị ga-ebido lebawara anyị okwu anya ịma na ife a ga-atụrụ ọfụma maka na ofu ife ịlụtụrụ aka bụ ife onyonyo na-alụ dịka Igbo si eme ife na ofufe ife nyere aka na n'ife gbasalụ ife onyonyo Nollywood mmesị gbasaa mba ụwa niile bụ maka na etu esi wee na-ekesị ya eh, ọ bụrụ ndị be anyị ma azụ nyaba afịa mana ọzọ bụrụkwa na ndị be anyị ndị nkarị nne eh, ọtụtụ ịma na o bido na legos mesịa e gbadata Enugwu wee pili isi ọ bụrụkwa ụmụ Igbo bụ nna agbasa ozi afọ mana dịka isi kwu em anyị na-eme nwanne nne anyị abụka ndị na-achọ ọdịmma onye ọbụla Hmm. ebe eh, nwukwe ndị na-ama na-afịa na nne na nwa na-azụ ya ọ afịa ya arụ igbe ka ọ dị mfe onye ọbụla itinye aka na ya maọbụ onye ọbụla ịmụ ife a na-eme <laughs> mana dịka isi ekwu na ife dị mkpa abụrụ sọsọ ife emelụ na onyonyo nọọ kedu ife onyonyo ahụ na-akụzi kedu ife ọ na-egosi hmm. maka na oge ụfọdụ ife na-emekwa na mba Naijiria bụ <laughs> ịma na anyị akpago nkata na-egosi etu o si abụ ọbịa na ife gbasalụ ọdịmma Naijiria n'Igbo na-ebu ụzọ ya solu jee na mba ọzọ mụọ asụsụ mba ọzọ na-emekọ na-edozi mba ọzọ mana ndị anyị na-afa na-eme onye ọbụla bụ nke m nke m ka ọ na-eme ee nke njika na nke m dị mkpa nke nke anyị dị iche naanị ọ pụta na ya eh, kama igbo abụrọ ndị na-akpa oke mana olugo ka a ga-ebido n'ebebe ya anya ka anyị malụ ife bụ na bụ nakọrọ mma onye ji ka o ji ya n'aka o nwee mma anyị ji mma afọ anyị ji na Nollywood kedu ka anyị ga-esi ji wee n'aka wee kọọ akụkọ anyị wee kọọ maka wee kọọ maka omenala anyị wee kọọ maka ndị anyị bụ onye na-enene ọfụta ndị anyị bụ na-abụ ozi ụdị nke a na-eme eme nkịta maka ọrịagodu nnọọ ọfụ hmm. ya na e, dịka anyị e si ekwu adị m ka hụrụ m maazị oke ịbatara nwantịntị oge ma akwụkwọ ọzọ um, maazị ejike ihe anyị na-akpọ Nollywood taa anyị ma na Wood abụghị ihe bidoro na Ọ ọkwanụ na enwere ebe ebe isi obodo amerika ebe a na-esi emepụta ihe onyonyo ndị a na-akpọ cinematic industry ịnụ mm-hmm. na Hollywood California mana o nwere nwere ndị tupu e, e, e, ebido dị ori Nollywood enweghị narị obodo ndị ọzọ na-emepụta ihe onyonyo dịka China a mhm. na-akpọ Chinese sinema mhm. enwere Japanese sinema mhm. ndị India bụ ndị ọzọ kọpịrị ihe gbasara Nollywood bịa mepụta ya n'usoro ke ha nke ịwụ nke isi ya nke ehiwere isi ya na Bombay mere ji kpọ ya Bollywood tupu abịa nwee Nollywood kemgbe ahụ na wood ndị ọzọ Gallywood ya nke ndị Ghana Kellywood Kennywood ya nke ndị Kenya ihe ọ pụtara wụ na onyonyo ndị a niile na-ele Hollywood anya na-emepụta ihe a na-emepụta olee ihe bụ ihe kpatara Hollywood iji dị mkpa mere o ji dị oke mkpa nke na abụrụ ndị ọzọ na-azazi wood wood n'ime ha o nwere ihe ị ga-akọwara anyị ọkacha ihe Hollywood na-arụrụ obodo Amerịka Ndewo ee maka ihe a ịrụtụrụ aka ọ ya bụ owu. ọ bụrụ na ile em histrị indọstri indọstrị n'obodo a obodo Amerịka mgbe o bidoro ee ihe egwuregwu ndị bidoro ihe mgbe a e na-ekwu era of silent movies Charlie Chaplin na ụmụnne ya ọ ihe eji akpara ọchị mgbe ahụ ka ọ na-ebido ma oge na-adịghị anya ndị na-achị obodo aghọta uru ọ bara iji ihe a wee na-akwalite mmụọ ndị be ha gafekwe nghọta ka esi eji e, e, movies wee na-agwa ụwa niile ka ha dị ya wụrụ ịsụ na bekee what a powerful propaganda tool the movie industry could be n'ihi na ile anya ọbụlagodi mgbe a na-alụ agha ewo ruo ọ dị mkpa Nollywood eh, Hollywood bụ ndị na-ewepụta onyonyo onyonyo a na-ejigara ndị na-alụrụ ha agha ebe ọ bụla ị nọ na-echetakwara gị ụlọ ụlọ dị mma ụlọ na-eche gị lebe ihe na-alụrụ ọgụ mgbe ihe ahụ gara ile anya onye jụrụ taa bụ onye na-elele sinima ọ ga-agwa gị Cowboys and india lekwe ọ ndị cowboy bụ ndị ezigbo mmadụ ndị India bụ ndị ndị arụrụ ala ndị e, e, e, ọwụna ịlụ agha ndị Germany na ndị America and Britain ekwe ndị nwe ndị ezigbo mmadụ ekwe ndị nwe ndị ekwensu echigbu otu ahụ rukwe tata ihe ọbụla a na-eme na-akọwara ụwa niile n'obodo awa Amerịka amagbuola onwe na mma o so ihe mere ebe ọbụla ị gara n'ụwa niile jụkwa nwatakịrị uche niile ha elee otu m ga-esi gaa n'ọgaziri na narị maka na ha na-egosi onwe ha n'anya ọma a sị na ahịa ọma na-ere onwe ya ha bụrụ ahịa mechicha ya dewe ụwa niile azụrụ ya bụ na ọ naanị ndị na-aga buru kamera na-ese fịlm enweele ndị ọzọ nọ n'azụ tụlee uche na-asị ndị otu anyị ga-eji were ihe a ji saa ụwa niile kọwara ụwa niile ga-eme ha ka ha hụ anyị n'anya ọma ka ha kwete na ha ezigbo mmadụ ka ọ gụọ ha agụụ ịbịa binyere anyị ọ bụ na dịka isi jụ ha ghọtara mkpa eh, uru ihe a hmm. ihe na-akọbụrụ asụ ya n'olu e, e, oyibo ya bụ ihe a na-akpọ n'olu oyibo cultural diplomacy the tool of cultural eh, propaganda Mhm. na oge otu nwa amaala a na-akpọ Dwight Eisenhower bụ prezidenti Amerika. Mm. n'oge na 1950s otu ihe o mere wụwe ihe ha ma ọ bịara lee anya ihe gbasara Cold War ya ghọta na eh, Cold War na ọgụ Cold War na-alụ ana ejighị egbe na mma alụ ya mhm. ọ bụ ọgụ eji ọgụgụ isi alụ na ndị nwere ọgụgụ isi karịa ga-emeri na agha Cold War ahụ mhm. ndị Rọshia jechara na Olimpiks bụrụ nweta E, nzere gold na ihe gbasara gimnastik ihe a bịa wụrụ dịka ọgbara Igbo gharịa n'anya ndị Amerịka ma ọ bụla dị ndị Rọshia werere ụmụaka ha ndị mere jimnastiks ahụ kpọta ha Amerịka ha bịa na-eme display na-egosi onwe ha ebe niile ndị Amerịka afụrụ isi ha abụghị isi ntutu isi ha taa na ha ga-enwe ike merie Rọshia n'ihe gbasara nke wotu otu ihe Dwight Hoba mere isi na ọtụtụ dịka ihe Rọshia na-eme mgbe ahụ Rọshia jere na non alied Nations were onyonyo nke ha na ihe ngosi nke ha ji na-egosi mba niile dịka mba mba Latin America na Afrịka si ha ndị a the Western powers bụrụ na-eso ha na-akọrọ ụnụ otu ha ga-esi mee ka obodo ụnụ dị mma lekwa na ihe ha na-eme ndị dị ka ụnụ n'obodo ha ya wụ gosiwa ha otu esi emegbu ndị isi ojii na ndị na-abụghị ndị ọcha n'obodo Amerịka mm-hmm. onye kpatara Dwight Eisenhower jiri bido ihe a na-akpọ the soft diplomacy e nwere ihe a na-akpọ na klas ma a na-akụzi ihe na ekọs m na-akpọ music and global both music and global affairs and diplomacies otu topic n'ime ha bụ ha uh, na-akpọ um, cultural diplomacy gas mhm. diplomats ọwụ ụmụ akwụkwọ ndị nọ na political science na international affairs na abịa amụ ihe n'ihi na ihe ahụ Dwight Eisenhower mere ndị steeti depatmenti kpọrọ ndị na-akụ jazz Miles mhm. Davis ha na ndị ka ọzọ na-ezipụ ha Louis ha na-ezipụ ha n'ihi na ihe a na-emere anyị igosi ndị ọzọ ụlọ egekwala ihe ahụ Rọshia na-ekwu lekwanụ ndị ojii iwu ndị na-anọchite anya anyị mhm. ya bụ maazị Ejike ihe na-akọwa na ọ bụrụ na mgbuwa ya n'ụzọ abụọ nke mbụ na nke mbụ N'ihe Hollywood na-arụ wụ ihe ahụ m kpọkwara m n'isi mbido a na-akpọ National Consciousness and Emotional Solidarity mm-hmm. iji mee ka ọha ndị Amerịka mara na kemgbe anyị bụ otu mmanụ o nwere ihe jikọrọ anyị ọnụ ọ bụ ihe a ka anyị na-alụrụ ọgụ ya mm-hmm. ka ahụ otu akụkụ nke ọzọ ka ahụ ileba anya n'ime mm-hmm. looking inward nke ọzọ abụrụ looking outward ilefu anya n'ezi bịa gosi ụwa niile si lekwanụ ndị anyị bụ ihe a ka ejiri mara anyị n'ihi na asị ihe otu isi gosi onwe gị ka ndị mmadụ ga-esi were gị ikwuo na ịnọ ya amara na ịnọ ya oh, onye zụchara kee ya mara alawa, lawa ebee n'isi gị onye nọ n'ụwa kpachara ya anya n'elu ụwa na ụwa nwaya onye zụchara nke ya ya pralawa osimiri anaghị eri onye nọ n'ihu mere ya n'elu ụwa onye aka ya gọcha ya o eji eme ya ihe a ka India mere ekwuru m okwu ihe gbasara Bollywood oge m na-akọwa ya hmm. ya na Bollywood ihe m na-ajụ ajụjụ ya wu wuud wuud a maka na ndị ọzọ bidoroziri na-etinye nke ha wud wud wud wọtara na enwere aghọtara e na enwere echemeche nọ na ntọala ihe gbasara uh, Hollywood mhm. bụrụzie echemeche ahụ bubata na nke ha nke ndị India bịa bụrụ Bollywood ha ịbịa na Naijiria enwere chanel a na-akpọ Z World ihu ebe ụmụnne anyị na-agba ọsọ n'ụbọchị ọbụla ka alakpuo n'ehihie ga nwee ike nọrọ n'anyasị ka nwee ike nọrọ lee telivishọn le. eziwe ọrụ ka a mara ma eh, episodu nke ọzọ na-abịa na gịnị ga-eme mana gịnị ka a na-egosi anyị na Zee Wọld omenala ndị India mm-hmm. ihe gbasara ndị India ya na India aghọtala ihe ihe nọ na wuud ahụ mm-hmm. gị bịa na Ghana Galiwood Ghana aghọtala ihe nọ na wuud ahụ gị bịa na Naijiria Kani Wood Kanu aghọtala ihe nọ na Wood ahụ ọ na-ana anyị nwa ọ dị ka ọ na-asọ anyị nwawu ndị Igbo ndị na-aghọtabeghị ihe nọ na Wood eji m ama m ihe ka ị na-achọ ịkọwara anyị ife ikwu dị ka ife maka na nke ịlụtụla aka ife mba Amerika merụ na ebe 1950s afọ ọ dị egwu maka na fanwa na onwe fafụrụ na mmiri na-atabidova ana ya bụ akụkọ Amerịka si Amerika sro na fam um, adịrọ ka ha na ya o wee kpọrụ ife bi ndị bụ isi na-egwu jaz wee kpọpụa n'ụwa niile fa wee na-aga ọkwọ gọọmenti wepụtara ego fa na-aga si n'obodo nke gaa n'obodo nke gaa n'obodo nke ebe apụta ndị mmadụ eju ma na-enye mmadụ obi aṅụrị maka na ha ma na jaz bụ ofu ife onwere obodo ọzọ na-akụ jaz na-abụ Amerịka na ibe na Amerịka na ndị na-akụ jazz bụ ndị ojii ndị ojii welukwa maka wee e, afọ ịkwafu e, okwu biko maka na ọ mgbe a kpọzilụ mmadụ dịka e, Louis Armstrong ọ jụrụ ya ma nje maka na ọ nwee ife melụnụ na mba Amerịka megidelu ndị ojii ya bụ mgbe a na-achọ ime ka ndị ojii ka mfa ike ije skuul ọ bụrụ na pachọ ije na-abụrụ sọsọ nke edebere ndị ojii ọ wee bụ na ndị eh, eh, amarụdọdikọs ndị ka eme ebe anụnwa eh, Bridges ekwere ka enwe nyanwa wee ji maka wee si na ya ma nje maka na ọ bụrụ na ada asọpụrụ ndị befa na ada ebenye ndị befa na ya ma nje mesịa amayotuo ya ya bụ ife dịkwa ka mgbe a na-anụ agha ọtụtụ mmadụ amarọ na ụmụ ndị Igbo nọ na mba amerika ebe a ji etile ọgwụ wee na-ayọkọ ego eji wee nụ ọgụ Biafra ya na kọlchọ dị mkpa ife eji malụ ndị dị mkpa fejero mmebe ife ndị ọcha na ọtụtụ ụmụaka ndị eh, Biafran students na ọtụtụ obodo na Amerịka nwere egwu otile ọgwụ wee kpagharịba farue gbachasị egwu fa akọ akụkọ ife gbasara Biafra ife na-eme na Biafra eme ndị mmadụ ewee tụọ ego ụfọdụ ndị gba tiketi wee bata ya na oge dị ka oge a ọ barozi uru tupu apụkwa n'okwu a na mmadụ dịka <clears throat> Fela hmm. Fela dịka anyị si ekwu na egwu ya na-ewu ewu na mba ụwa mana ndị ụfọdụ ya na-ahakụla egwu oge afọ ị na-ajụzi ka ebe mee na ndị mmadụ ada anụ maka egwufe ofu ife ndị na-egwu fela bụ na fela ghọtalụ maka na o jere n'obodo oyibo o jere na Amerika jee um, na Britain ọ ghọtara na mkpụrụ ụmụ onye ji ka o ji n'aka ya bụ ọtụtụ ụfụ maikrofon ọgụ abụ ife gbasara ife na-eme n'obodo egwu Sonia Ade n'ụwa ke mafia e, e, Fire in Soweto Kes mafia e, Sonny Okosu iwe global because ọgụ something gbasalụ n'obodo a na-emegide etu ọkwa ka Fela ine na e niile ọ bụrụ sọsọ Ledi maọbụ Zombi maọbụ ITT ehe ife niile ọgụ ọtụtụ n'ime bụ ife o ji eme protest songs e wee ji maka ya wee na asọpụ ya mana ịjụ ese si kedu ife mere na ọsalebe maọbụ Oliver Diko maọbụ eh, eh, eli okwolifa na egwufa na anụrụ ya maka na ọbụrụ ụdị nke a na-ekwu eji e eme egwu na amụ ọ dị mkpa na ụfọdụ na ahịa aghọta na onwere ife ọbụla adịrọ mkpa iji wee nụọ ọgụ Igbo na-anọ kịta ịkụọ ife dịka na amarọ ife akwụkwọ amanda, Half of the Yellow Sun mkpakpa ọkpa unu amazi unu amalụ nkata niile na mbọ niile agba iwepụ ọtụtụ ife dị n'onyonyo afọ na-egosiri ya na Naịjirịa mana na Amerịka ebe a mgbe emeghere ya ọtụtụ miziọm ọtụtụ institutions jelụfụ ya ewee were ya wee kọọ akụkọ ife mere na Biafra ya mere oge elugo ka anyị anọgharị maa na anyị nweghị akọ akụkọ anyị na akụkọ anyị ga-akọ ga-abụ akụkọ ga-abụ onye nnu ọchọwa ndị Igbo onye nụ ọdụma ka ya ga-esinye aka maka oge ụfọdụ etu anyị si m akọ akụkọ nke Nollywood a ọ na-enye aka ee ụmụaka anyị nọ na Amerịka kwuru na na mba amara ebiro n'ala Igbo fama nnenesi ya ghọta ife mara ife bụ omenala Igbo maka na ọtụtụ n'ime ara akọwa ọfụma etu omenala ba isi dị ọgwụ ka ọra n'ọnụ ihe a na-ekwu ọ dị mma na ịrụtụrụ aka n'ihe gbasara nwada Chimamanda na Half of a Yellow Sun mhm. ijiri wepụta ihe onyonyo sinima n'ihe niile iso na ya gịnị kpatara oge e wepụtara ya gọọmenti na Naijiria si na enweghị ike igosi sinima fim muvi a na Naijiria ọkwa mgbe ndị isi na itinye iwu machie ya na agaghị agụsi ya na Naijiria osikwanyekwuo ya ikikere mmadụ niile ọtụtụ ndị mmadụ na mba ụwa niile aghọtakwuo ihe ịdị na ya mana ya bụ n'eziokwu isiokwu n'afọ 2013 na 2014 eh, onye na-achị Naijiria n'oge ahụ Maazi Goodluck Jonathan nwere ihe mmawapụta ego ọ mawapụtara 30 bilion naira eji a na-akpọ um, Operation Act Nollywood echetara m na ihe kpatara uh, maazị Goodluck Jonathan jiri mee ihe ahụ wo nchọpụta ọtụtụ ụfọdụ n'ime anyị mere ọkacha nke tinyere aka na ihe gbasara na mpaghara United Nations na UNESCO leba anya eso na ndị nlebara ihe ahụ anya hụ na Nollywood na-enye ọtụtụ ndị mmadụ ọrụ na Naịjirịa ya na-akpọ uh, levels of competencies mm-hmm. na ndị mmepụta ya ma all levels of competencies the downstream mana ebumnuche Goodluck Jonathan n'oge ahụ nke a ga-esi mee ka Nollywood nyekwuzie aka na ibulite ekọnọmi ọwụ nwada Ngozi ọkụnji iweala onye bụ the coordinator for economic development oge a na-emezi rebasing ejiri leba anya n'ihe gbasara entertainment industry nke nyekwuru aka Naijiria ekọnọmi Naijiria ejiri hụzie na o buru ibu karịa nke South Africa bụrụzie ekọnọmi mbụ e nwere n'Africa mana ọbụla dị amakwam m na oge ewepụtara ego ndị ahụ bido nyewe aka o nyekwara aka mee ka Nollywood kpatazie otu o si n'ọrụ ugbo a dịka na Lex Netflix na ihe ndị ọzọ n'ihi na ejila ya wepụta ọzụzụ na nkụzi na ntụziaka na ihe ndị eji emepụta sinima ejiri nyekwuo aka ka onwe ike bilitukwuo mgbe maazị Buhari batara o kwukwara okwu na ya ga-eleba ya anya na a ga elegharịbụ ya anya ka a mara mana kemgbe ahụ eji ele nne gị kụkọrọ mana isiokwu a bụrụ mgbe a na-ekwu okwu ihe ndị a na-eche echiche ma ndị na-eleba ndị na-ahụ ya n'ụzọ ihe gbasara akụnụba ma ndị na-ahụ ya n'ụzọ ihe gbasara ndọrọ ndọrọ ọchịchị politiks na ihe gbasara mmekọrịta mba na mba diplomasi na ihe gbasara igosi onwe anyị dịka anyị siri dị ya cultural diplomasi na ọ dịrịrị mkpa na ihe ọbụla ọbụrụ dị naanị na Nollywood mana anyị na-ekwukwa Nollywood bụ dịka a na-ekwu Hollywood Hollywood abụrụ naanị sinima stand-up comedy sokwazi na Hollywood industry mm-hmm. music egwu ndị na-akụpụta egwu so na Hollywood industry ndị dịka Whitney Houston mhm. na ndị ọzọ Michael Jackson asụcha ha na-akpọ ndị ịnọcha na Hollywood industry ya bụ na a na-ekwu Nollywood eh, ka anyị ghara iche na ọ naanị so ndị na-emepụta ihe onyonyo sinima mhm. egwu kịta a na-ejikwa onyonyo wee na-agbasịa ndị na-agụkwa n'egwu n'onwe ha na-atụgharịzikwa bụrụ ndị na-aktọ ndị na-akpọ actors mhm. ya bụ na ihe niile a jikọrọ ọnụ ọ ihe m ji akpọ ya entertainment industry ihe anyị na-arụtụ aka ka ọ dị ugbu a bụ na ndị Igbo anyị echefuola nke mbụ wụ na anyị echefuola na ọnwa anyị nwere n'ụbụ n'isi ihe a ihe ọ jere anyị ihe ihe a ji adị anyị mkpa anyị jisi ka eleba ya anya taa bụ na ka ọ dị ugbu a naghị ekwulu ọtụtụ okwu ihe na-eme na Naịjirịa ma ọ bụ ma ndị na-achọ Biafra ma ndị na ekwu okwu sekuriti ma ndị na-ekwu ka esi emegbu anyị na Naijiria ma ndị na-ekwu ọtụtụ ihe dị iche iche a ụfọdụ a were tigbuo ozugbo ụfọdụ chigbunye anyị egbe bunye anyị mma ka anyị gaa ọgụ anyị na-ekwu n'oge gara aga aka anyị nọ na-eleba ihe anya anya asị ọwụ bunye egbe bunye mma ọ ya ka anyị si alụta enweta ihe anyị chọrọ ọha ka anyị si azụsi ụkwụ ike n'ala nweta ebe anyị nọ ka ọ nwere ihe ndị ọzọ anyị kwesịrị ime ọ dị ka na nkata anyị na-akpa ọ dị m ka ihe anyị ihe magị maazị Ejike mhm. maazị ọrụ na-arụtụ aka na ihe gbasara entertainment industry Nollywood kwesịrị otu n'akụkụ ebe anyị si ebe ndị ebe Igbo si agba mbọ ịkụziri onwe anyị onye anyị bụ mm-hmm. ofe ahụ gwa ụwa niile ọkwa mba ụwa ka ọ dị anyị mm-hmm. ọ ya bụ isiokwu anyị maazị ejika <laughs> ịma ka m lachigha eh, izu ụka ole ole na ole ugbu a ọ na-wee na-ekwu ka m kụwa mgbịrịmgba m ma mmadụ ọ chọrọ ịnụ ma mmadụ achọghị ịnụ aga m na-akụ ya politiks dị mkpa mm-hmm. politiks dị mkpa ledala anya mgbe Hollywood bidoro wuwe ama m na-enwele eh, ebe dị aṅaa emeghachara n'enugwu steeti eji eme eh, Hollywood eh, Nollywood movies gwadala m enweele Institute of Cinematography n'ala Igbo ebe ị ga-akpọrọ ụmụazụ lekwe odoro anya ihe a na-enye nri kụziere ndị na-etolite etolite n'ishi na enugu ga-esi na-eme ka ọ dị mma ihe awụọ ọrụ gọọmenti ga-arụ enweele mgbe ọbụnagodu otu gọvanọ ma abụọ ga-apụta kpọọ ndị na-eme ee entatenmensi bịadalanụ ka anyị chee ihe anyị ga-eme ga-ewepụta Igbo n'anya ọma ego ole ọbụla ọgwụ gwanụ m aga m akwụ kama erewezie na ereta ego ka m werekwe gbachiri ego m tinyere ihe awụ ihe gọọmenti na enweele onye ọbụla kpọrọ oku nke a naanị ndị na-eme ihe onyonyo nọ ndị nwere uche n'Igbo sị, ihe a ụwa niile ji mara anyị ugbu a elee otu anyị ga-esi yiwe ya efe ka oji na ha omenala Igbo amaka ndị Igbo amaka hmm. o nweele ee eh, ile anya taa ụwa na Naijiria niile anyị ekwele ihe gbasara pres apụrụla ndị Yoruba ọha ihe ọbụla na-eme amagakwa otu ọbụla ha chụchọ ka ọ dị ka ọ ga-adị enwezi onye ha na ya na-azụ azụ ma nke awụ nke anyị o kwesịrị na ugbu a ọ na-awụ onye ọbụla na-eme ledala e, dịka maazị e, e, Austin ihe kwuru ka apụta anyị chọrọ Biafra anyị chọrọ nke a emegbu na-eme emega n'otu fim otu na-egosi mmegbu emegburu ndị Igbo eji lụọ agha otu ịgakwa nkịta ọ bụgodu na eh, gọọmenti achọghị iwepụta ego ịkpọọla oku ịkpọọla oku ndị aka ji akụ n'ala Igbo kpọọ mmadụ iri kpọbata ha si ha biko ihe adịmma unu jichi ike nyere aka ka emee ihe a maka ịchizie ụzọ ọzọ gbajinye ụlọ ọrụ biznes ị na-eme ka ọ na-agara gị nke ihe m na-achọ ịkọwa na ya ugbu a na ihe gburu Igbo bụ na amamihe anyị lara n'efu maka ihe anyị na-eme onye na nke ya onye na nke ya mm-hmm. enweghị onye na-agbakọta ọnụ chee ele ihe ụwa ọdịmma ndị ilegodu ọnọdụ dịka ọha na eze tata ọha na eze ihe ha nọwụ ịga na-azọ e, ọwụwa na njọ mana ee e, okenye okene Igbo okenye okene Igbo leba n'anya na ụmụ ihe anọ dị mkpa mm-hmm. lee mgbe ee maazị e, anụmama onye kwaya masta kpọrọ The kwaya Group gaa World Kwaya Conference mm-hmm. mm. ukwe ukwe ha ji meri n'Igbo ka ekwezie ọkwanye ukwe adịghị ukwe Harcourt White ihe m ji na-akọwa ihe ahụ na ọ rara ahụ ọ rara ahụ onye agụụ na-agụ igụnye ha ọ marala ihe ọ ga-wee wepụta ndị Ogbete azụrụ ndị e, e, e, otu Ọnịcha azụrụ ndị Arịarịa azụrụ ihe ọ chọrọ ka agbachie ya ka o were ego mara ihe o ji eme ile ọtụtụ ihe onyonyo agwala m ndị mmadụ biko gaa lee Sons of Caliphate ọ ndị Awụsa mere ihe eh, ihe gaa lele ihe ilelecha ya pụta n'iwu onye Naijiria ị ga azụcha na ndị Naijiria ọmọgbula onwe ihe a na-eme mana ee eh, ịgakwa ee eh, ugbu a ọtụtụ ee ihe onyonyo nọ na Netflix legos Legọs Legọs Legọs ọ Abuja Legọs. ma ọ nwere Nollywood hmm. echetara m ị na-achụ mhm. na enweela nke a ka enweela nke a n'eziokwu eziokwu ihe niile abụghịkwana ihe naanị ndị nọ n'ọchịchị kwesịrị ịdị na-eleba anya n'ezie hmm. ihe ndị nọ n'ọchịchị kwesịrị ịdị na-emewo ịrọpụta ọnọdụ ihe na-akpọ infrastrọkchọ and sistem ga-enye hmm. aka ka ndị nwere mmasị na echiche ụdị ihe ndị a hụ ohere a ga-eji ọrụ ọ dị ka mgbe anyị wụ ụmụazị ileba ya anya isi wure ya na tupu eh, mmepe obodo a na ta ebe niile wụ ụlọ ụlọ abịa n'ime obodo a na-enwe ugiro ma onye anyị na-akpọ mbi outside ebe mpaghara owere bekara ya wụ ebe a na-eji ego ịhụ ukwu osisi mhm. oghe dị ji ahụ anwụ na-acha aṅụrịnwe na-eme okpomọkụ na-ekpo mmadụ niile afụtasịa n'okpuru ebe a bịa ụmụazị a na-egwu egwuregwu na-akọ akụkọ ifo hmm. na-atụ okwe hmm. na mgbe egwu bọọlụ fụtara ụmụaka ebido kụwa bọọlụ ọ ebe a ka a na-anọ na-akụziri ụmụaka onye ha bụ site na akụkọ ifo Ọ ọkwanye ebe a ka esi rọpụta ihe ndị dị ka akụkọ ezi udu n'ọba. Hmm. akụkọ maka na ị na-akụ akụkọ ezi udu n'ọba ọ dị anyị ka ọwụwụ ndị Igbo ebido ya n'otu nwa mgbe obodo ịdị anya eze eze ahụ eze Juu na ọba eze Juu na ọba na-ekwukwana okwu ya Kingdom ọ mm-hmm. Benin Edo ọ ya iji gosi gị ihe gbasara eji akwụkwọ ndị a na-akụziri ụmụazị na o nwekwara obodo ndị ọzọ na-awụhụ na-anụhụ n'akụkụ ịnụ n'akụkụ anyị mere ịdị anya anyị na ha na-enwe mmekọrịta mm-hmm. a na-akọrọ anyị akụkọ ihe gbasara uh, uh, nwebula akọ ihe awụcha akwụkwọ eji akụziri ụmụazị ọkwanụ Nollywood Hollywood wụkwanụ ile anya na Hollywood ihe dịka Disney movies Cinderella story mm-hmm. ọkwana akụkọ ifo ndị Amerịka n'oge mbụ mm-hmm. ewerela ji mepụta Cinderella story ọkwana akụkọ ifo <laughs> mgbe mbụ ka ejiri mepụta ka ejiri kọwaa were ya mepụta ihe ndị ọzọ mana mhm. nke anyị ihe dị ka akụkọ nnabe akụkọ na-akụziri ụmụazị ka esi ebi ndụ na ihe gbasara mmadụ inwe akọ na uche mhm. na mmadụ ịhapụ ịwa onwe gị aghụghọ na mmadụ ịhapụ ịtụrụ ịtụrụ onwe gị asị na ịtụrụ mhm. onwe gị asị ya na ihe ndị a anyị anaghị elebe anya ka egwuregwu anyị ugbu a oke e, e, e, ebubere ụka na wich na ọrụ ọgwụ na-egbuola mmadụ na ihe ndị ọzọ ọ bụ eziokwu na e nwekwara ndị ọzọ a na-emebe ihe gbasara ya akpọ romance movies mana o nwere otu nke m chọrọ ịrụtụ aka a na-ekwukwa ka anyị nwee ikenye credit where it deserves ihe a nke Ọsọfịa in London mm-hmm. ọ bụrụ na ileba anya na Ọsọfịa in London n'ihe Ọsọfịa in London mere bụ na ejiri ya enwe ike lebagharịa anya n'ihe a na-asị na ndị Igbo ndị na-achụgharị ego ego na-amasị ka ọ dị n'ụzọ pụrụ iche na ndị Igbo nwee ihe rere ha mkpa karịa ego na ndị Igbo na-egwu ndị wayo mana onye ọbụla lere Ọsọfịa in London ihe ga-achọpụtawo na n'eziokwu eziokwu onye wu onye ego dị mkpa karịa dị nkwadobe ịga extra mile ọ bụla dị ire onwe ya mm-hmm. inye onwe ya n'ọnọdụ ọ na-awụghị mmasị ya iji nweta ego nwaanyị onye ọcha usoro ọsọfịa ugwu nwunye nwanne ọsọfịa kwere na ọsọfịa ga-alụ ya bụrụ mm-hmm. ọsọfịa lọta na-eji ubi na-eji awọmjapụ na-asụ ụtara ebumnuche ya n'ihe niile awụ ka ọ nwee ike mmanya aka na ego nwanne ọsọfịa o buru ya laghachi London mm-hmm. ya dịka maazị Ejikere ekwu olee ihe ejiri mara ndị Igbo taa ọtụtụ ebe ọla ịkpọrọ aha ndị Igbo asị ndị ego na-amasị mana lebakwala anya na Naijiria. Mm-hmm. olee ndị ana ndị mmadụ ọ bụrụ na ndị Igbo ndị ego na-amasị karịcha ndị ọzọ olee ndị zuru naijiria osi zukwuo ya zuruo ya ebe zuba ya n'ala ebe ọ nọ ugbu a mm-hmm. mmadụ ole n'ime ha bụ ndị Igbo ma ile ya anya Umar Diko Fulani ma Dasuke Mm-hmm. Fulani Buhari Babangida mm-hmm. lema ndị niile a na-akpọ ha ndị wu ndị zuru Naijiria zupuo ya n'ala zụba ya n'ala mm-hmm. na ndị ndị ndị tigburu Naijiria zuo Naijiria zuga ya ya ili n'ili ma akpọwa ha akpọwa ndị Igbo akpọwa ha akpọwa ndị Igbo ya bụ na ọ nwụkwara ọrụ dị ya ihe anyị na-achọ ịghọta ya na ọnwụ ọrụ dịzi ire anyị dịka ndị Igbo iwere nke nọ anyị n'aka n'ike hazigharịa ihe a osi ụwa onye anyị bụ maazị Pita Okeke ndewo ichetara m Abacha gịnị kpatara anyị na-enweghị ike ghọta ma ụlọ dị ndị ụmụ amaala anyị bụ ndị nwere ego ha na-enweghị ike ghọta. na ọ naanị buying and selling anyị e nwere ike itinye ego n'ihe a ọ ga-amụtara gị ọmụrụ nwa ka a na-ekwu okwu ya ọtụtụ ndị na-emepụta ihe sinima na Naijiria taa ọwụzi awụzi ndị agụrụ na-agụ mm-hmm. ebido haziwe ya nke ọ dị mma ego ga-esi na ya pụta mm-hmm. na stọk market anyị na-enweta one of the driving aspects of the, the S&P na American na New York Stock Market Exchange wụ the movie industry okwu ikwuru dịka ifie maka na ngwele tụkwa na um, ka o si n'elu ọjị daa ọ negharịa anya o nwere ka aka o wee mee gịnị ọsị ya ga-etokwa onwe ya na ya nwa hmm? maka oge ụfọdụ mmadụ ọ bụrụ na mmadụ egbughị opi gbuo opi nke gị ọ ga-akọ akụkọ nke gị akụkọ ga-adị mma n'ọnụ ya ọ dị mkpa maka dịka anyị e kwuru na mbido na na onye aka ndị ji mmanya ji ka o ji n'aka mana ife oku a na-akpọ kịta abụrụzi sọsọ ndị nọ na entertainment indọstrị nọọ ndị nọkwu na mahadum ndị nọ na na-azụ afịa ndị gọọmenti maka na ọtụtụ gọọmenti Igbo a nwekwa kọmishọna kọlchọ infọmeshọn na kọlchọ mm-hmm. ịjụzia m kedu ibe eji eme kedu ibe eji eme nọ ka e agwazie e ya onu maka agwazie e ya onu ma ka e esi debe ya bụ onu maka na kịta na mba ụwa niile ọgwụ nke onye kọwa onwe ọfụma anụ. etu esi ndebe onwe ya ka esi wee mee gịnị chọrọ ya na-abịa ọtụtụ ife anyị ga-akpọbata n'ala Igbo anyị ga-egosi onyonyo ya anyị ga-akọ akụkọ ya anyị ga-akọ akụkọ anyị anyị ga-atụlekwa afụ na ọtụtụ Igbo agbasago ụwa niile ka e ka anyị ga-esi jikọọ ọfọ ọnụ maka ọ ozi mmadụ nche ka ara wee pụọ Igbo. bi n'ala Igbo ọtụtụ ụmụ anyị ga-eto n'obodo dịka Finland ụfọdụ eto n'obodo dịka Sweden ụfọdụ na China ụfọdụ Japan kpama nlọtazi ala Igbo mana ọ chọọ ịghọta ka omenala Igbo dị ka ife na-eme n'ala Igbo si aga ọrụ onyonyo oge ụfọdụ ma ọ bụ na ife ya gụrụ n'egwu na-efu mmadụ dịka Flevọ ọtụtụ ụmụaka anyị n'obodo oyibo ee eh, ọ na-amasị bara nne maka etu o si abụ abụ etu o si agụ egwu na etu o si ewepụtakwa ya n'ife onyonyo maka na ọ na-eji okwu Igbo ịfụzi afa na-eme gịnị fa na-agụ bụ egwu na Igbo ọ na-akụzikwa ufe etu esi eme ife gbasara igwe nwaanyị okwu maka na abụ niile ọ na-abụ bụkwa abụ na nke a na-abụ ọ bụrụ nke dịka maazị ọkaibo si ehe mana ọbụrụ ife dị na agba ife anyị maala unu amazi unu amalụ na ọlụ okooko ndị m lụrụ mgbe a lụrụ agha na ọ bụ nnukwu ọlụ ijikọ ndị Igbo ndị Biafra ọnụ mgbe a na-aga n'oge agha afọ ọtụtụ mba ụwa gbanyelu anyị ukwu ọtụtụ ndị mmadụ na mba ụwa gbanyela anyị ukwu chukwu wee na-atụpụta ụmụ kirikiri ego ma ụfọdụ wetara efe ụfọdụ wetara achịcha ụfọdụ wetara nri ụfọdụ weta ego eji wee wetara anyị rilif wee tụ maka ntụ naijiria si wee na-aka anyị agụụ ọkwa ọkwụ ekwuru n'ọnụ na ife esere na onyonyo dịka pikchọ ọkwa ife bụ ife tụgharị ife obi ya na anyị ama nnọkọta na-eyalụ midia anya n'ife gbasara ọgụ a nafa anụ kịta na iji maka na eziokwu eziokwu anyị nọ n'ọgụ ka ọ dị ugbu a yes anyị nọ n'ọgụ anyị nọ n'ọgụ ka ọ dị ugbu a mana ọtụtụ ndị mmadụ aghọtabeghị ụfọdụ ndị mmadụ ka na-eche mgbe a ga-agbawa kparapụ kparapụ mana kparapụ kparapụ agamie narị onye ọ fọdụziri wunu dum <laughs> eziokwu ka ị na-ekwu ọgụ anyị nọ n'ihe ugbu a abanye na kparapụ kparapụ ihe a na-achezi ka anụ wunu dum mhm. onye na-amaghị kwesịrị ịmata mhm. ya ka ị na-ekwu ihe a maazị Odeluga ịma na ịbịa lewa ihe anya n'ihi na asị ah, n'ihi na oge anyị na ha ejila nwayọ nwayọọ na-ejekwara mkpụkpara o nwere dịka isi na-arụtụ aka ụmụ anyị ndị toro na-eto n'ebe dị iche iche ọkwanụ dịka m kwuru okwu Bollywood ọkwanụ Bollywood wụ otu n'ime ihe nyere India aka ha jiri nweta ihe m ga-akpọ Global Indian Hindi Consciousness hmm. ihe kpalitere mmụọ ụmụ India bi na Amerịka bi na UK bi ebe dị iche iche jiri bido kpakọtawa akụnụba ha hmm. jilewa ya ụlọ ejiri mepee ebe a na-akpọ Mumbai taa hmm. in Mumbai mm-hmm. one of the major economic centers of the world and financial capitals of the world. ọkpọnụ mm-hmm. Bollywood nyere aka mm-hmm. ya bụ na o rukwana na nke anyị olee ihe anyị na-eme iji nwee ike eh, ndị bekee si to create this sensitivity yes to sensitize iji nye ụmụ anyị ndị a na ndị agbụrụ anyị nọ gbasara ebe niile n'ihi na ọ bụghị dịka isi kwuo ọ bụghị onye ọla ga-alọghachite ebe ibi na na mpaghara ọwụwa anyanwụ Naijiria mm-hmm. anyị wụ mba Chukwu kere ịgbasa agbasa hmm. anyị agbasakwala mana anyị kwesịkwara ịghọta na ebe ọbụla onye ọbụla bụ onye Igbo nọ ọwa ọrụ dịkwara anyị nwawụ ndị Igbo igosi ha ụzọ ha mara onye ha bụ na ihe ọrụ dịra ha maka iji mezie ala Igbo na ọnọdụ ndị Igbo n'ime ụwa hmm. ọ anyị mezie ala Igbo a na-emezi ala Igbo a na-emezikwa ọnọdụ ndị Igbo hmm. n'ime ụwa Maazị Ejike. ile e, e, ịma ịjụọ ọtụtụ ụmụ anyị nọ ebe ọtụtụ n'ime ha ọ na-amasị ha ilele ee dị Naijiria pụta ma anya ha na-agakarị na ndị a na-eme ihe dịka na Legọs hmm. bịa dịka otu ndị obodo a eme n'ihi na ilekwa ọtụtụ muuvi emere na Amerịka ọ bụghị niile ka a ga-abịa gosi gị slọm hmm. ọtụtụ ndị amaghị na-enwere slọm na Amerịka iju ndị Hollywood enwerọ ịpụta na ịpụta na ndị a na-eme na Naijiria. ọtụtụ ndị emere na mbido mbido mbido emere n'ime setịn ya wụ eh, ụlọ akịrịka mgbe gboo ndị ahụ dịchakwa mma mana ọ nọtụkwanụ iji ndị mmadụ na lekwa otu Enugu dị lekwa otu dị lekwa otu Ọnịcha dị ka m na-ekwu ya ọchị atọwala m maka enwekwere ebe ị ga-aga na Ọnịcha chepụtasị gị na Ọnịcha mara mma enwekwere ebe ị ga-aga na Aba ha chepụtasị gị Aba amaka na-abụrụ hmm. na niile esocha ha niile hmm. esocha hmm. maka ịga Legọs ọwụrụ Ikoyi ọwụrụ VI imechaa onye ọbụla na-elele ga-asị chaya Naijiria magburu onwe ịgakwanụ eh, ndị na-eme si ebe ahụ bịakwa nnọọ ha ewere nnọọ nwayọọ jikwe nnọọ ndị be ha jikwe otu ndị be ha si ebi lekwe ndị a echi ajụọ ndị mmadụ ele ndị ụlọ mmanwụ ndị chi Naijiria a sị gị ụghọ oh, ndị Yoruba na ndị Awụsa anyị nwanwụ ndị Igbo eruru iwe dịka okwu gị n'ọnụ nweghị manye gị n'aka n'ọnụ hmm. dịka ihe mepụtara na nso nso a na US Foreign Mission Department of State na-achọ ịhọpụta ndị ga-abịa Amerika bụ ịkụzi asụsụ ndị e nwere hmm. ọ naanị Awụsa na Yoruba ụfọdụ na-ajụ m sị gịnị mere enweghị ndị anaghị akụzi Igbo gịnị mere enweghị nsị ya isiokwu bụ ma ọ bụladị ụmụ anyị ndị na-agụ Igbo langweji na Naijiria na mahadum ndị na Naijiria nke ị kpọrọ oku ya bịa lee ihe a mee ya ka onye kwuoro gị aka n'ihe gbasara agụmagụ ya ịkọpụtara n'asụsụ Igbo a gị mba ọwụ asụsụ Igbo ọwụ ya chọrọ ime gịnị ka ị chọkwara n'ime ị chọrọ ime biznes administreshọn ị chọrọ ime gịnị mere ị na-apasị hụ ị hụ ga gụọ ihe niile ahụ na mahadum Naijiria ya okwe ihe a na-asị if you don't say I am nobody will say you are bụ na ị onwe onye ga-asị gị na ị ya na-aga n'ihu ọ dịghị, ihe anyị na-ekwu anyị lee ha ihe dị mkpa a na-achụ ihe na-ebe ahụ uru n'ihi na nke nwanwụ ee ụkọchukwu ọkaiwu ikwu onye ya na mgbe mmadụ tụfuru kọlchọ ya ọya ifu ole anyị ahapụla ndị na-eme Nollywood ebido setụwaziere ụwa niile kọlchọ ụwa ji mara Igbo ịgazie Igbo ndị na-agwọ ọgwụ ndị na-eme ritual cult ndị na-eme nke a echizie ede n'ụkọchukwu abịazie kpọkọ Chineke Holigos Faya abịa ọwụhụ ndị ihe awụghị Igbo ihe awụghị Igbo ọya wụ na o dịka anyị na-ekwu ndị ma ihe toruole mgbe a ga-atụnye ya tụnye ya uche ego ndị Igbo nwere ego ndị Igbo nwere ego and dịka m si na-ekwu wuru biznes ọ gaghị mfu gị ahịa n'ihi na ndị a niile na-ewepụta nke ha ole ka Netflix na-akwụ ha eji tinye e, e, movies ha ebe niile oru ole mgbe ị ga-echegharị ha chegharịa ọma mhm. onye na-ewere ego n'ụwa biko kpachapụ anya onye na-ewere ego n'ụwa biko kpachapụ anya ihe na naanị n'ụwa nụ biko sayị n'aka oke soro ngwere ma mmiri ọrụ abata ya ụwa baa ya ụwa baa ya ụwa baa ya ee biko kpachapụ anya ụwa baa ya ụwa baa ya

na-atụte ebe nkwụcha nke onye ọzọ nwere ike iduzi onye onye mgbe anyị ga-achọ ndị na-achị ala Igbo ghọtara na e, imeghe obodo anwụghị ịbịa gwa anyị na ị ga-arụrụ anyị ụzọ ị ga-etinye ọkụ ị ga-etinye mmiri ọwụkwa na-emere nke ha na-eme n'ọya ọwụkwa niile a na-ekwe ọwụhụ ya ọwụ sọsọ ewu ọrụ gọọmenti gọọmenti ọrụ gọọmenti kwa iche bụ uche obodo e ga-eji nyere ndị ha na-achị aka ka ha niile gbakọ ọnụ nyụọ mmamiri ka ọ gbaa ụfụfụ mhm. n'onene nke ị na-ekwufu ife gbasalụ e, ife dị ndị na-achị n'ala Igbo ọ ife na-enye ọrụ ọkwụ maazị ọkaigbo ọkwụ ife ịkọwara ya inene mhm. ya na a na-eme muvi ọ mmadụ ga-edi ya akwụwa ya ụgwọ mhm. e wee chọta ebe a ga-anọmi ya ụbọchị agbakọ na-abụ na um, epekata mpe ya bụ ụlọ mmadụ narị na ebe afọ ma ndị nyara ụgbọ bụ ụgbọ moto bịa ma ndị bụ ekwipment bịa ma ndị ga-eso kamera ma ndị ga-ejide ife eji ya bụ ndị niile ga-eso wee mee ife a ọndị ọlụ ka enyefa mhm. ewepụzi na họteelụ fa ga-anọ na ya na mmiri fa ga-aṅụ na mmanya fa ga-aṅụ na akara fa ga-ego n'ụtụtụ ọkwa ya bụ na akara mama oke mhm. aga ọ bụrụ na ọ na-eghebu iko ibụa iko bins na-abọ agwa na-abọ o ise maka na ndị muuvi nọ nso hmm? mhm. ọmfe ụdị ife afụ ka gọọmenti ga-etinye anya dị mgba mbọ na a na-agba efe ukwu so okwe na-ahazi so okwe na-asọnsọ ụfọdụ ka e wee eh, tinye isi etu ha si chọọ a na-akwado ya then ndị na-anenye anwụbịa ewe na-ebuwanye na-agawanye n'iru eh, anọkọta akpọ oku si ebee ka ị na-eje n'ife gbasara Nollywood ebee ka ejikọ maka na a sị na anụ gbaa aja ọsọ agba ya aja egbe anyị emego nke ka ewee lijuo afọ ma ka ewee fụ ife afọ ma kịta elugo mgbe a ga-anọgharị maka na anụ gbaa aja egbe gbaa aja ọsọ agba ya aja egbe oge elugo maka na ọbụrụ bụrụzi sọsọ ife a na-enene na Naịjirịa bụ ife a sị na ife na-eji eme entertainment ife niile bụ ife bụ kọlchọ Igbo ife Igbo eji mara Igbo ọ nwere ka ha eji mee wee wee kọọ akụkọ Igbo wee jele Igbo ozi wee bụ ya na pụtara ife ada ama ama ọ ndị Igbo na ndị Afrịka kụzilu ndị ọcha na anụmanụ na-ekwu okwu ọkwa ya bụrụ na Lion King a ma ihe niile na Disney na-eme ọkwa akụkọ iro ifo ifo akụkọ ifo ka ha na-akọ mana anyị nwere onwe anyị atụfugolu nke a si n'ife melụ mgbe ochie ma ọ nọkịta e, azụnọịpụta iwelụ m e, bụ ka ụmụaka pịwa kọmputa no akụkọ ka dị mkpa mana ihe ọzọ a na-ekwu ka a na-ekwu okwu a na-ekwu ndị na-eleba ya anya na ihe ndị dị aṅaa ka anyị bụrụ n'uche na ụzọ ihe atọ ka anyị na-akọwa maka ndị na-ege anyị ntị mana tupu m rụtụ aka n'ụzọ ihe atọ ahụ anyị na-akọwa o nwee na ọgbakọ ndị a na akụkọ ihe ndị anyị na-eleba anya anyị werela ihe ka ọnwa atọ n'oge gara aga leba anya ihe gbasara Ahịara Deklarashọn. Mm-hmm. ma anyị lebachara anya n'ihe gbasara Ahịara Deklarashọn. anyị abịa leba anya ihe gbasara the Eastern Nigerian Development Plan mm-hmm. emepụtara n'oge Michael Okpara dịka premier na-achị Eastern Region mm-hmm. ọ bụrụ na ile anya na the Eastern Nigerian Development Plan nke mbụ Norwood nwere ọnọdụ na ya nwa bụ Eastern Nigerian Development Plan mm-hmm. ya wụ iji gosi anyị na ihe a na-ekwu okwu Nollywood is not just entertainment o nwere ọnọdụ n'ihe gbasara mmepe obodo mhm. Mhm. anyị ya anya n'ụzọ ọnọdụ esi na mpaghara ihe gbasara ahịara deklarashọn nkwupụta ahịara leba ya anya o nwere ọnọdụ na ya n'ihi na otu onye nọ n'isi oche ndị depụtara ahịara deklarashọn nwa amaala anyị a na-akpọ Chinua Achebe kwuru na the artist has a role in society in steering people's consciousness. Mhm. n'akwụkwọ ya ikpeazụ dere tupu ya nwụọ ụzọ kaụntrị o lebara anya lemie ya ihe rịla ndị na-ede akwụkwọ the writer hmm. ya bụrụ na ọ na anyị si n'akụkụ ihe gbasara ihe chinachebe dere na akwụkwọ ma nke ihe agụpụtara n'ahịra deklarashọn bụ nke elebara anya site n'ọnọdụ ihe gbasara mmepe obodo nke ọwụwa anyanwụ Naijiria Nollywood nwere ọnọdụ na ha dịka ikwuru okwu ihe gbasara eh, maazị Ejike ikwuru okwu ihe gbasara the Institute for Cinematic Studies ma ọ the School of Cinematic Studies ndị na-arụ mahadum private universities ọchị ihe ndị ndị aka ji akụ ka e kwesịrị ịdị na-echepụta echiche ya na-ajụ onwe anyị olee otu anyị ga-esi mee ihe ihe m ji ekwu ihe a n'ihi na oge anyị agawala mkparapụ mkparapụ mana ihe atọ ahụ anyị nna asị ka m rụtụ akawi ọ bụrụ na iji jikọ okwu ọnụ anyị kwesịrị ịghọta na nke mbụ ihe wụlawụ ihe eji eme akpa obi aṅụrị dị mkpa na ndụ ndị mmadụ anyị chọrọ ihe ga na-akpa anyị obi aṅụrị ọkwanụ ya wụ ihe bụ obi aṅụrị ya wụ ihe kpalitere jiri nwee nzebụ ụda ya sitcom oge agha biri 1974 hmm. Enugu Musical Society 1974 ka ahụ ka ahụ nke mbụ nke ọzọ abụrụ na ihe eji akpa obi aṅụrị na-enwe mgbe ọ ga-eru ya gafere naanị ịkpa obi aṅụrị bụrụ ihe eji agbaziri ọha mmadụ ka anyị mara onye ihe anyị bụ na ihe anyị chọrọ na ihe ga-enyere anyị aka na ndụ mm-hmm. ọkacha otu anyị ga-esi hazie obodo nke ọzọ bụrụ na ihe eji obi aṅụrị na-eru mgbe ọ ga-eru ọ bụrụ ihe eji agwa ndị agbata obi anyị na ndị mba ọzọ si onye lekwa onye anyị bụ mm-hmm. n'ihi na ọ otu i siri kọwaa onwe gị ka a ga-esi ghọta gị mm-hmm. mana ma ịkọwara onwe gị onye ọzọ enyere gị aka kọwara gị onwe gị mana ihe onye ọzọ kọwaziri otu ahụ ka a ga-esi mara gị mm-hmm. ọ dị ugbu a ka esi mara ndị Igbo abụghị ka ndị Igbo si akọwa onwe anyị mm-hmm. ọwụ ka ndị ọzọ si akọwa anyị ma ọ kwanụ otu anyị si akọwa onwe anyị site na Nollywood mm-hmm. ịdị na-akọwara ndị mmadụ ihe anyị na-abụghị ya wụ na ma emechaa kwarị ọ bụrụgodị na ọwụ ihe na-akpalite ihe na-eju anyị na-eme ka ndị mmadụ ihe niile a na-emepụta na Nollywood ọkacha mgbe a na-akọwa ndụ ndị Igbo ụka ka eji kpata ego mana ego nọkwa na ya na-emezie ya emezi ya wụ biko anyị ga-akọpịwa okwu ọnụ maazị odeloga n'ike nye m ikikere mana mm. ahụ na-abịa maazị Ejike olee okwu ndụmọdụ ikpeazụ ị nwere ike inye n'okwu a okwu ndụmọdụ ikpeazụ m tinyere e, nwere ike ịbụ Chineke agọziela ndị Igbo n'ọtụtụ ụzọ dị iche iche anyị na-ejikwelu ngọzi ahụ wee mee ihe na-abara Igbo uru na ihe na-egbu Igbo wụ na agbawa ọsọ anyị eburu ụzọ gbapụ anyị gbapụzie amamihe na-ekeji anyị ụkwụ ndị ọzọ ahụ okpu anyị wara tizi ebe ahụ bara onwe ha uru gafee anyị nwa gbara okpu na ọ dị mkpa ka anyị weghaa oke iche taa ka erie taa maka ọso n'ihe na-egbu Igbo o ruole katụmadụ ndị gara akwụkwọ katụmadụ ndị nwere efe ịtụrụ uche o ruole mgbe anyị ga-echere elee ihe anyị ga-eme taa ka ahụ na Igbo ga-adị ebi ebi oge ole mgbe a ga atụ n'uche, ihe ọ bụla anyị na-eme nkata anyị kpara maka Hollywood a Nollywood ejila anyị otu anyị si were ihe ji ụwa na e, anyị ga-emeli ihe dị ụta ma arụọla ọrụ dị ya ndị ọzọ abịazie na-eri uru ya ya wụrụ n'ihi na ha ka anyị ghọta na ihe anyị na-eme ya karịrị otu anyị nwabụ ndị Igbo ji hụ ya ka anyị jichi ike hapụdola onwe m onwe m onwe m chewe maka ọganihu anyị niile nwanne anyị nwoke Peter Okeke nke o tinyere n'ọnụ ya ebe asị bịakwa ihe anyị na-akpọ identity politics na otu idozi onwe gị na ọtụtụ ndị mmadụ amaghị na a na-arụpụta moto na Naijiria na onye bụkwa na onye nọ n'isi ịrụpụta ụgbọala na Naijiria bụ nwa amaala Igbo nke a na-akpọ Nonsense Motors a na-asị anyị na naanị ihe a na-egosi na Nollywood onyonyo Nollywood niile Toyota Lexus Jeep na ihe ndị ọzọ enweghị nke a na-egosi IVM Innocence Motors mm-hmm. Maazị Okeke ihe ahụ e, e kwuru kpọmkwem kama na ihe ọzọ m chọpụtara ka arụtụ aka na ya wụ ma nwanne anyị nwoke na-arụpụta ụgbọala wụ Innocent kwesịkwara ịmata na ọwụwụ naanị ije mee advertisement na telivishọn ka esi egosi ndị mmadụ na ị nwere ụgbọala a na-ere ere mm-hmm. ọkwa ọrụ dịra ya ije lebakwa anya ma ọ bụrụ ọrụ ụgbọala ya ka eji emepụta Actin Nollywood ọ ga-enyekwara ya aka mm-hmm. nyekwuru anyị aka igosi ụwa niile na a na-arụpụta moto na Naịjirịa mm-hmm. ọ ga-enyekwu aka ka biznes ya na-abawanye ọwụ otu ihe ya ka oyibo oyibo na akpụ ya product placement ife ofe etu anyị si nọla ebe a na nwa ike o nwee fụ nwa ike wetụ mmanya dị aṅa tụkwa debe kọp ya n'iru m mm-hmm. ọ bụrụ na iwu na uche na-aṅụ ya bụ um, mmanya ka anyị na-akpa nkata kama na onye na-ele mmanya afọ wetala ego eji wee na-eme gịnị wee na-arụ ọrụ ife anyị na-eme mhm. wee sị ya na a ga-edebe ofu bọtụlụ ma ya maọbụ iko mmanya ya ka ụra e ọra wee na-afụ ya maka a na-afụ ya na-asị olu oh, ọ dịkwa maọbụ nke a ka onye a na-aṅụ ewee marụ mana ibe ikwu dịka iche ife ọzọ nchọ isi ndị baịbụl si na eze bụ daya ịlụte nke anyị na-eto mhm. onye ọbụla na-agba mbọ ka ọ bịa nọle Jebudaya mana ofu ife ị ga-ama ị ga-anụrị na Zebudaya bụ onwe ife ọbụla na-eme n'obodo ụdị nke na-ekpo ọkụ ọ bụ ife gọọmenti melụ maọbụ ndị mmadụ na-aga ngagharị iwe maọbụ onwe ife dị mkpa na-akpa na eze ndụdaya n'izu ụka afọ ọ ga-ekwu maka ya wụzi ọ politikal satire ka a kpọrọ ya bụrụkwa ife eji akpa amụ mana ya ga-ekwu maka etu a na-emegbu ndị nkụzi maọbụ ndị lebọ maọbụ ife gọọmenti na-eme pancha bụ sọsọ ife dị mkpa ife anyị na-ekwu gbasara entertainment hmm. ya wụ na n'eziokwu eziokwu a dịka m jiri kwuo na mbụ asị ajụwa nkwụ kapịwa ọnụ agbokwu ego n'ihi na oge anyị agawala kwarapụ kwarapụ aga m etinyekwu ihe a n'aka maazị Ejike Ọbasi ka ike wetara anyị mkparịta ụka na ngwụcha ndị e, ndewo dịka anyị si kwu anyị atụnyela ọnụ n'ihe gbasara Nollywood Ọnwụkwanụ na e, e, ihe anyị ji bupụta ewu ka e were ụmụ ihe a na-egosi otu anyị si hapụ ọpọchunitis na-abịara anyị bịa n'ala n'efu Um, dịka ọtụtụ ndị mụ na ha sụta nkata ndị ọnụ obumnobi anyị bụ na asị onye akụziri onye na-amahụ akụziri ya ọmụta ihe ọma um, nkata niile anyị na-akpa ụnụ amarala um, nọọ ka ọ dịrị Igbo mma ndị na-ege anyị ntị anyị ekelekwala n'ụlọ ndị na-egegharị ntị tata chetanụ na ihe a niile anyị na-akpa ọ nọ na Igbo Heritage Institute na Facebook mgbe ọbụla ị chọrọ ị nwere ike ịga ebe a lelee ya n'ọtụtụ pọdkast ma ndị na-eji iPhone ma ndị na-eyuz ọda midia anyị nwere n'ọtụtụ pọdkast ayụyọ ah, anyị na-ayọ unu na-elele jinụ ndị ọzọ unu na-eji ndị ọzọ gwanụ ndị ọzọ ọwụwụ naanị anyị anaghị ekwunye n'ihi na anyị chọrọ ka ụwa niile mara ndị anyị wu anyị chọrọ ka Igbo bido gbawa izu gbawa nkata siri ike n'ihi nọọ ka mgbe anyị niile gbakọrọ ọnụ gbawa nkata ele anya Chineke na-ebere otu onye ghọtara ebe ọ dị mkpa na Igbo ga-aga nwere ike nọrọ n'ọnọdụ ịtụgharị n'ihi na ugbu a anyị na-alachighị azụ ya wụ n'aha mụ na ha so n'abalị a ana m asị ka Chineke gọzie anyị niile mụ na onwe m bụ ejike ọbasi ndị mụ na ha nọkwanụ kpa nkata n'abalị a wụ um, ụkọchukwu Austin Okigbo Austin na uh, maazị uh, Kanayochukwu Odeluga Igbo mma mmanụ ndụ mmiri ndụ azụ Thank you.